Yes, Evangelist B. I have arrived again. Igbo Igbo mma Igbo birikwenu nke onye chiri si kpọwa ya nke onye chiri ya zawakwa all hell Biafra all hell Biafra all hell Biafra ụmụnna ewetara na m ụlọ ozi ekele si chukwu duwekwa anyị ka chukwu chebekwa anyị ka chukwu gọziekwa anyị ọchọ mma ya na mma bịara mma bịara ya ọchọ njọ njọ kpọkwa ihu yes ụmụnna ihe m jiri bịa n'ụbọchị nke taa ihe gbasara nwanne anyị nwanyị ọ nwanne m nwaanyị onye ka onwenu ọfaro ndị izok mụnwawo evangelist b ọfaro ndị izok agụrụ m ihe nwanne anyị nwanyị onye ka onwenu na-ekwu ihe gbasara ọgụ anọ 1967 to 1970 were na-akọwara anyị dat na ọ bụrụ na anụ ọgụ ọzọ na naijiria na ndị igbo ga-agwụ agwụ na a ga-efinishi ndị igbo nwere na-ajụ sị m isi ọ dịkwa nwaanyị a mma ọmakwa ihe ọ na-ekwu ọ were egwu ka ọ na-akụ ya jiri nwa ya gaa kụwa egwu ya kụwa egwu ya ka anyị mara nọ egwu ka ọ na-akụ ọsọ n'ọwa ativist kere ativist nke ọwụ activist gịnị ka ọ na-arụ ọwụ onye fọta ọza na ya wa activist activist wụ ị na-arụ activist like otu Nnamdi Kanu a na-ahụ ihe ị na-arụ n'anya ọ bụrụ ị na-eklem na ịwa activist ativist. enweghị ihe ị na-ara na-agbagbusi ndebe unu day by day ịfụta na-akọgheri akọgheri na-akọ ejikwere lụọ onye na onye na-akụda egwu ọgụ a so asaa na abụọ anọ n'ọnụ n'ire na enwe odo ọkaina gị ya n'ọnụ ọkwa ọkaigwo gị n'ọnụ onye ka onwenu bikos na ịwụ nwanne m nwaanyị ndụmọdụ m ga-adụgị na ọ bụrụ na ịchọ ka ụmụaka tụsaa gị na soshal midia kparịa gị ọ ka mma na ịlabara ma ịmaghị ihe ị nwere ike ikwu jos baa n'ụlọ ọgụ ọgụ ọgụ ọgụ unu na-eji na-eyiji ụmụ be anyị ndụ anyị dị ndụ ọkụ ịhụrụ ndụ anyị dị ugbu a life is no longer sweet even for myself this world is not worth living anymore ndụ adịghịzị ụtọ o nwere oge ndụ na-atọ ụtọ ugbu a ile anya n'aka na ozu mmadụ dọ ịnọ n'aka ekpe nọ n'ihu ịnọ n'azụ ozu mmadụ dọ gwakene m ihe na-atọ ụtọ n'ụwa onye ka onwe na otu iyi dị na 63 years ọhịa esi na ịgbara afọ agara m Israel the other day last year ụmụ nwatakịrị nwaanyị 18 years 20 years 21 years bụ egbe na anya na enwe ha ọkụ left and right ime ha ewu ise na ewu onye pali ime ha ala kpam agbara gị dote n'ala bikos na enwere omenala anyị e nwere n'ala Igbo abịa nụọ nwaanyị anụta dote nwoke afọ na-ata afọ ọtacha ọ na-ebubata nwaanyị a na-eri asị o oh, anyị na-eleta ụmụ nwaanyị ọya ọfụma anyị achọ ka ụmụ nwaanyị rụọ ọrụ ya bụ mmebi ka anyị na-emebi unu nailand ebe ụmụ nwaanyị na-ebu egbe na-akpagharị n'ime ọhịa na-eme training 24 hours na united kingdom ụmụ nwaanyị na-ebu egbe na-akpagharị even palestinians ụmụ nwaanyị bu egbe na-akpagharị onye okonwe na isi na ịwa ativist ugboro ole ka ativist gị ugboro ole ka ị fụtagwuru n'ụzọ bịachiri igwe ndị mmadụ fụta were kwuo okwu ụmụ nwanne gị a na-agbagbusi kwuo okwu ndị bụ na na-agbagbusi ndị be anyị na-atụkwa n'elu sidat na anaghị eji mgbagbu wee ghara ọgụ yes onye ka onwenụ ịpụọla ịbanyela na gang ndị politiks ịbala ka ụmụ politiks were na-eyuzu gị ndị na-eyuzu gị nna ya nwe odo ọha na eze ndị igbo ure ka ha ga-ete gị n'ihu because nọmba wan ọha na eze ndị igbo ikuku ekugo ya ahụgo ya ike ọkụkọ gbam na ọha na eze ndị igbo enweghị ihe ha chetara ọkwa na-akpọ ndị ụmụaka ka ha bịa tụwa ego ka ha tụwa ego unu chefukwe na anyị nwere ndị chief ndị gọvanọ na anya ego na-ebunye SVU SUV every year nwee ndị lokal gọọmenti nwee sinetọs ndị na-anata ego na federal nwee ndị tụrụ ego a na-ekwu okwu covid-19 eh, somebody like nwoke a na-akpọ Peter Obi ewere 2 billion ka 200 billion ka 2 billion were wụchara federal gọọmenti eh, onye ma onye ma ji ọfọ ka gịnị were 12 billion wụchara onye Igbo unu na-eri gọvanọ pụta tipịa shed ndị mmadụ tipịa akụnụba ndị mmadụ tipịa biznes ndị mmadụ zụkọrọ ala niile nọ na imo steeti n'ala igbo niile ọ wụrụ private property onweke onye nwere onweghị nke ị na-afụta na-ekwu okwu ya ị naghị afụta ekwu okwu ya nwebe mbọchị ịfụtara sa na activist gị stand ya pụta na main road na-ekwu okwu sị na ihe unu na-emekwa na ụmụ ndị mmadụ na ọ dịghị mma sọsọ maazị Nnamdị Kanụ onye fụtara na na-eti na-ekwu na ihe a na-eme a na-eme na a justice na injustice adịgo too much the same maazị Nnamdị Kanụ ka gị wuo onye ka onwe na-agba mgba na because okwu wu mgba ka ị na-agba the man ọrụ ọma niile ọ na-alụ nwanne m nwaanyị biko eji m aha Chineke na-arịọ gị imagine the length and the breadth and the width of where Nnamdị Kanụ have reached about the struggle of Biafra ekwela at this dying minute a na-achọ inweta ihe gbasara Biafra ikwutugoro okwu ugboro ole na ole wee promoto ebe unu na-eme convention unu ka e were ntụ kpogu n'iru because nwanne anyị nwoke Ọsadebe si na iru dị mma <laughs> ekwesịkwana ka ekpoo ya ntụ onye ka onwe na-ekwela ka nwoke a na-akpọ nna ya nwe odo kpọfụta gị ụkwụ n'ama ka ụmụaka pete gị na soshal midia ndị be anyị adịzighị ndụ mụnwa anyị adịzighị ndụ and ekwugo ugboro onye nwụrụ anwụ ị na-eji ọnwụ eyi egwu onye nke onwe n'ime ha many years palestinians ndị a na-akpọ pali pipo ima ha many years ha bido dọwa for the independence from the state of israel ịma ha many egbugoro ma ndị ji suicide bomb nwụọ ha ebe ha laghachiri azụ na ihe ha na-achọ na mgbagbu ha na-agbagbu ha ogbugbu niile ha na-egbu ha agha niile ha na-anọ ịhụgwo ha mgbọchị ha tajagharịrị ọnụ bikọsi ihe na-eme na ndị igbo anyị na ndụ na-atọ anyị ụtọ otu ị na-awụ ịhụcha ahụ sachaa ahụ tee krim ga-efụta anyị na-ashị na-ashị ọ ihe anyị chọrọ ọ gwụchọ ihe mere ụmụ nwaanyị anyị ụmụ nwaanyị ndị igbo ji aga ugwu awụsa na-agba akwụna agba akwụna achụgharị ndị awụsa ewere eriri eriri ihe a dịka eriri etu were awee ha n'ike nzi onye ka enwenụ ana m asị gị ihere meghe ogbere ya anya jaa so nwanne anyị nwaanyị ị na-ekwu okwu ihe gbasara biafra bifo ugboro ole na ole ikwukwuru okwu a ndị ụwa na eghe ele gị ụmụ biafra na-ehe ele gị na ikwuola mma e wee fụtazie ndị a wee bụrụ ire agwọ datis ire agwọ were bụ gị n'ọnụ i were fụta na-ekwu okwu uwe onye ka onwenu ana m ajụ gị ịgagwo palestinian agagwo na palestinian bandry with israel last year. ụmụ pali anya na-enwu ha ọkụ ha achọghị ịma Israeli soja bụ egbe kwụrụ ha n'ihu ịgbatụrụ mmadụ ọ gbasa ha ihe ha na-ekwu ka ha na-ekwuru otu moro na ha chọrọ gịnị nnwere onwe ha onye ka onwenụ kedu onye na-akụ drum of war kedu onye na-akụ drum of this war so ị na-achọ ịgwa anyị dat na maazị Nnamdị Kanụ ihe ọ na-eme na ọ dịghị gị mma ihe ị na-achọ ịkọrọ anyị na-awụ ihe ọ na-eme n'ọwụ drum of war ka ọ na-ebidi ebi onye ka onwenu m ekwela ka ndị a ndị a richagoro ọnụ wit ndị politiks were ụkwụ tig n'ogwu because ịwụ nwa afọ arụ ị kwesịrị ịma anya arụrụ arụ na anya ererele anya dị mma etila onwe gị na ọrụ ekwensu onye ka nwere ka njukene gị ajụjụ how many years ka amerika na-alụ ọgụ how many years ka ha lụgoro ọgụ onwe ka onwe na ịmara na amerika. independent ha n'ọgụ ka a lụtara ya onye ka onwe na ịmana the state of Israel gbachiri nkịtị ndị ụwa na-emegide ha megide ha emechaa banish ha na their own country ha were gbasasị ha na mba ụwa niile mgbe nazi mere ha ihe mechicha ahịhịa bụ chie ha ọnụ n'ala ndị ụwa wee mechaa nye ha kọntrị ha wee laghachitekwe ụwa niile wee gbachie ya gburugburu were ebe awụ gaza anyị na-anụ ma gịnị wụ obodo Israel ewere ndị pali tinye ebe ahụ ndị pali na ha ga-abata Britain sị na ha ga-abata baịbụl sikwa na onye ajụrụ anaghị ajụ onwe ya ụmụ juu were ghaa isi na ana sị emechaa nka na ọka mma na agwụrụ agwụ were were were mgbọ gbafụ ndị a isi na ala ha mee ha Israel na-alụ ọgụ ruo today and ọgụ ahụ agaghị akwụsị akwụsị onye nke onwe go to the bible gaa na bible ka ị gaa hụ ọgụ go from exodus even exodus ka dị ọhụrụ before exodus ụmụ israel lụgidere ọgụ ka na-alụ ọgụ ruo today ọgụ ga-adịgide o unu ejizila ihe gbasara ọgụ a eyi anyị egwu nne ya nwodo ị na-agakwu onye ka onwenu si that na achọrọ restructuring and ya the best option gị nwawo onye gụrụ akwụkwọ ụmụaka ụmụaka ụmụaka na-agụ akwụkwọ nọ na striti kara gị nwee bren were na-agwa gị data ihe nọ na naijiria ga-emeli emeli onye ka onwe na-asa na aktivist kwa mụ na gị nọ n'imo steeti imo steeti ahụ anyị na ewepụrụ e e ihe dị ọha onye gbara first emeka ihe dị ọha were hope ụzọ dị mma onye gbara fọt were gaa tinye asa na aktivist onye ka enwe na ịfụtara ịfụtara kere ebe ị pụtara bịbịa demonstrate ya si na-ekpe na na-eme nke eme onye kere nwere isi ị na-aza a na-ede ya um, ama m na-enweta all these eh, nicknames or all these titles an activist a na-ahụ ya na ahụgụ you don't need to tell me that I'm an activist all my video m na-eme okwu ọnụ m na-ekwu ihe m na-arụji aka ga-akọwa ma nwụ an activist or not onye okenwe achọghị nke nwa arụ dị ka gị ka ị wụrụ an ka ị wụrụ gịnị an obstacle to ọrụ ọma maazị Nnamdi Kanu you don't know onweghị onye n'ime unu ma ebe Nnamdi Kanu rugboro ma mụ anụ amacha m o beti nke nka mara amara enweghị onye m ga-eji were tụịrị maazị Nnamdi Kano ọkwụnụ na-akpọ ka atụwa ego ndị chief niile a na-ebunye suv kwa afọ ndị gọvanọ bụ ndị pre ka unu na-asụ ndị ahụ dị sem ndị ahụ a na-emegbu emegbu ka ha bịa tụwara unu 100 naira aka m adịghị ya i will not support or encourage anybody to contribute any dime peter obi gara aga nye eh, government of zoo 2 billion or 200 million or 2 million eh, na o ji ya sọpọtụ covid unu ga-agwa Peter Obi ka o wefụta ego ahụ were sọpọtụọ ihe gbasara dị sekuriti atfit unu na-ekwu sekuriti nke unu plan chagwara weta onye awụsa onye Fulani e terọrist ka ọ bụrụ onye ga-abịa chekwara ebe anyị nke unu na-achọ ndị mmadụ ka ọ tụwara unu ego ụtọfụ uh, ndị chief anyị niile ọ dị monaks nọ n'ala Igbo ekwesịrị ịtasịgodo ndị ahụ at least 11 million es gọvanọ like Peter Obi nyere Naijiria 2 billion uh, at least Peter Obi eweta 12 billion bịa sọpọtụ 20 billion sọpọtụ for security Peter Obi gara arụ ọrụ ndị be anyị kaikai kaikai kaikai were flag Biafra ọ naanị ekwu okwu ya were na kaikai ya gaa n'ugwu awụsa were ezigbote shopping mọlụ kara aka were dotere ndị awụsa because Peter Obi yuzuru psychology were lechaa anya mara na ndị Igbo na isi akpakọ ha ọnụ anaghị ajụwa onwe ha achọghị ịba uru o were nye ha kaịka were depozit ha Peter Obi wee onye gara zụọ chaplet were kpoji ụmụ ụmụ nwanyị were akwa esere isi isi ya were chịcha ụmụ nwanyị Peter Obi achịchala pụta pụọ today Fulani na-agbagbusi ndị mmadụ na-erepụ ndị mmadụ onye ka o nwere gị si n'ọwa ụdị kandụ a ụdị kandụ a ka ị chọrọ ka anyị ụdị kandụ a na-anwụ odo jiri ọkwa ịma na unu aparalize go our people ọkwa iwu igbo igbo bifo awụsa na-eme igbo kụọ kwe si na ha afụtagwo na ha na-eme ha agbawa ụkwụ ha ga na-akụ ha n'azụ isi bikos ha ma na igbo kwuo na ha ga-eme mana ugbu a like nna ya nwụda a paralyze go people's mind egbugwo e demoralize go pipo's mind no ambition of defense of any kind or resistant n'ebe ndebe anyị nọ na because of gịnị everyday akọ akụkọ agha alụrụ since 1967 how many wars ka aka na-alụ since aka na-alụ today ịga na palestinian a na-alụ ọgụ with israel na-atụ tọnel na-achọ ụtọ ha si destroy israel agbabeghị ha ọsọ n'ịlụ ọgụ a na-egbu ha stedi ọwụrụ ofu nke ahụ anyị arụ 1967 ka akara oghere mmadụ wụna foto na-ewere prezentiere anyị ọkụ ịhụna n'oge ọchịchị ahụ oke ọchịchị ahụ ihe ọ na-arụ e nwere 350 locations ọhịa m hụrụ na forum nọ n'ime epostru adf e 350 strategies positions a position ndị awụsa this one ndị akaụntụrụ akaụntụ enwewere uncountable ones then ihe ga na-akọrọ ndị instead of ị ga-emotivate ndị nwe obodo gwa ha na nweghị ndị a ga-emeli ha wit the name of Jesus or with the name of God or whatever God ị na-efe asị onye ka onwenu were gwa ha dat na so long as i Chineke na ndị a agaghị emelite ihe ọwụna ịfụta iwere okwu agha tinye onye na ole na-alụrụ agha oke ebu agha na-abịa agha abatagwoba anyị asorandgwu anyị the onye asị onye gụrụ akwụkwọ onye okonwenu asị onye gụrụ akwụkwọ akwa iwe musician musicians are motivators who use their music to motivate people and channel optimism in the heart of people mana onye ka onwenu <laughs> ekwela ka m kwuo okwu ihe ọ ga-awụ m kwuo asị na nna ekwujọ nwanne m nwaanyị o ịkụcha egwu niile ị kụrụ as a musician ị kwesịrị ịfụta gụọrọ anyị egwu ga-agwa ndị Igbo si ya ihe agha na-abịanụ onye atụkwana ụjọ ọ wụrụzie gị nwee demoralize mind ndị mmadụ na-abịazi na the same poor people ka onye okonwere ka ị na-asị na ị na-eunite kedu otu esi eunite onye okonwere ka njikwa which unity unity ụmụ gụ ụmụ nwanne gị ndị fulani gbara gburugburu okwu okwu ga-enye ha confident ga-enye ha obisi ike ha ga-eji were ya ndị fulani ikwu gị ya ihe ị na-ekwu okwu na-alụ agha onye kenwe ịma are you a strategist for war are you a military strategist or military planner or war planner what do you know about military about war onye ka onwe look at what is happening in America dekpe ihe na-eme na amerika na-egburu ofu onye onye ka onwenu na-egburu ofu onye ka ndị amerika niile ji na-agba ụlọ ndị mmadụ ọkụ na-agba gọọmenti na-agba polis steshọn ọkụ onye ka onwenu mana a na-egbu nke anyị keke na pepa a ga-egbu ha evriday ndị ọkada a ga-egbu ha onye na-azụ ahịa a ga-egbu ya polisi ewere point of service e, point of sels distant e, e, ATM machine were na-akpagharị n'ụzọ na-anaka ndị bụ unu ego onye ka onwere ụnụ gba nkịtị kere agha karịrị nke ahụ na ndị ugwu gọọmenti buru agha bakwata gị n'obodo gị were polisi dote n'ụzọ were amị dote n'ụzọ na-akpa onye ka enwe na ị gatụla ka m refi kwesị Israel if you go to Gaza strips ịhụ na polisi amị bụ egbe kwụrụ left and right mana ụmụ ụmụ ụmụ pali achọghị ịma na polisi ọ egbe achọghị ịma ihe ibu na in fact egbe ibu n'aka dị ha ka osisi nkịtị ka ibu n'aka ee eh? gbagbuo ya kpam eburu susa bọmbụ ntinye onye na oje ụzọ anyị bara n'ime ya Nnamdi Kanu na-ekwu okwu ọma about you bete anyị na-eto gị na soshal midia ịkparịgwa onwe gị mfat ka m gwazi gị itegwu onwe gị ure n'iru mmụọ mere gị ihe a mmụọ mere gị ihe a o nwetara gị ọfụma nwanne m nwaanyị pụọ n'ụzọ siria siria siria nke ụbọchị a how many years na aka na-alụ ọgụ na siria the people nwe obodo jụrụ ajụ sị na emechaa nke ọgwụ a na-egbu ha obodo agwụgwụ agwụ onye ka onwere ọ bụrụ na a na-ekpochapụ obodo otu ahụ isi chee ya ndị Siria agwụgwo ndị ndị kara egwugwo ndị Kurdish Kurdish kara egwugwo ndị Kurdish nọ na Iraq na-azọkwa fọdụ akara egwugwo mana a na-egbu ndị a ụmụ nwaanyị bụ ndị ha doziri bụ ihe mgbọ bụ ihe nkụ ha were na-eti akụ ekwe ekwe ekwe ekwe njide ee na-akụpụ mmụọ ọjọọ ihe n'isi gị nwa fụtara afụta otu ị na-eri na-aza ịfụtazie gị bịa were ụjọ kọị ndị mmadụ na ahụ otu a nna ya nwe odo na koinda mụnwa asị m ọkwa ịhụrụ unity dị mma mana unity of nke ịtụ ego bunye nna ya nwe odo wuti ndị ọha na eze ndị Igbo aka m adịghị ya I cannot support it onye tụrụ ịtụ ego ya tụghị na IPOB ọ bụrụ na ndị ahụ ị na-eso na ha chọrọ udo anyị enwegwo ndị nche oredi ndị na-echekwa obodo IPOB nwere ndị na-echekwa obodo wee nọtụ ọnwụnụ ndị na-ekwu eziokwu were hafụ politiks a na-eji na-agaju n'ụmụ ihe unu na-eme na eziokwu na unu n'ọnụ why not sị udo a unu na-akpọ ka unu kpọgodo onye isi onye isi IPOB ego a na-atụ sị tụwa ego a ọkụ ị nwere otu datman man man na-egosi ụnọ na ya nwa dị more more righteous more holy than you people every blessed day demonstration ihe ọkwa ọ sị ndị mmadụ ha tụọ ego to WIC na onye atụla enye ya si tụọ ha hapụ IPOB ka anyị mewe operate otu anyị si eme operate o gosiri na ọ dị more righteous than you people o nwere onye ọ ga-awụ kampen ya ga na-awụ sị tụwa anyị na-abịa sị forget about unu but very intelligent man ọ chọrọ udo bet ọ mara na ahaghị unu ego n'aka unu agụcha nkwa unu buru unu agbafere ego ahụ aga-eji aga eme akaụntụ for nothing nwanne m nwaanyị onye ka onwenu ka m kwa ihe na-ekwu ọsadebe si gịnị iru dị mma adịrị mma ka ekpoo ya ntụ iru dị mma onye ụwa na-ekiri ekiri ha anakwa na-ekpo ya ntụ ịwụ nwaanyị ka ịwụ ọwụ na ịwụ activist ezigbote activist ị ga-arụ awụ activist of one Nigeria because ndị be anyị the Eastern Nigeria in particular adịgwo exhausted with one Nigerianism and nothing is working. they are highly marginalized. Everybody is angry. Everybody is smelling death, death, death. So you cannot use death to threaten us. tonu nnadi na-ebu faịlụ na-akpagharị ka ọjọọ ka na o jikwere wụrụ kriminal o jikwere wụrụ nke a mana achọghị m ikwu much about ya because emekiri m note based on ihe interview emere ya emechi ka mbọchị nta ka chụwa na Owere nchi mana ihe na-agwa gị asị nwanne nwanyị as even na dum ndụmọdụ atọ toni Nnadi asị nwanne nwoke because ọ sị na o si na arụ Chukwu izu ọgụ si na arụ were fụta amankwụ ebe anyị sifụta nnadụ tony nnadị o nweghị ihe o mere ka o defite nnamdị kanụ before god and man isi nna ya nwe odo with gang ya with unity ya you can never defeat maazi ka ọ dịrọ possible ọ possible no matter your gang up no matter your military arsenal you want to bring against our people time shall come oge na-abịa oge ahụ adịghị too far ị ga-ahụ the arsenal of ụmụ Biafra and ndị a na-ekwu okwu na-ekwuje egbu mmụọ ụmụaka ndụ unu na-ere maka na mgbe ọpreshọn a ga-ebido ọnụ a ka a ga na-achụ ọkwa ịhụrụ ndị ndị monak ya agbachichara nkịtị filedat ọkwa unu na-asị ụmụaka ka ha ga-atụgharị unu ego waile monak na-anata ego na federal na-anata na steeti politishans ekwere mmadụ ndị a niile enyere ego naija briji ha $2.7 bilion ha rie ya Peter Obi ha ndị gwuru oyil nọ na Anambra steeti obi anọ ha isi ha ga-aweta ego ndị donito tax people ndị agụụ na-egbu our people are suffering so much we need equity we need justice we need freedom We don't care about your debt. You can see that Nigerian government and Nigeria police have been shooting and killing people. Does it stop the people to come out? Does it stop the youth to come out? Just to tell you, you don't know the gravity of mistake in Emonyoke Onwenu. As one name mother, ana m ndụmọdụ onye na-ekwu ahụ evangelist b ana m ndụmọdụ from ikpeze ụnọ wefu aka onwe n'ofe ma ọ na aka mmadụ eh? onye ọwụ chori achọrọ ịtụ ego asịsị ego onye igbo ọwụ na-anọ ndụ ugbu a si dat na ọ bụ ihe nnamdị kanụ na-eme na o anya onye ahụ in a dead man is better than that person a dead man ka dị intelligent than that man ịghọtagwo onye wu igbo nwoke nwaanyị gadi ikwu na ibe lechara anyị ihe niile maazị kanụ na-eme ọghọta ihe ọ na-eme infact a dead person is more better than these people yo wee were ya ihe m na-agwa gị nwanne m nwaanyị esolo ndị a a na-akpọ ọha na eze nne ya nwodo nne ya nwodo gara aga kpọta BBC Igbo I am the first person to raise an alarm na-ekwu na enwegwo a dangerous machinery ebubatara n'ala Igbo wu BBC Igbo why kere ihe njirimara mara because of my study of philosophy of science etichiri anyị about human engineering social engineering manipulation of human brain psychology ọgwụ ka ọgwụ psychology that is the social engineering human eh, or eh, eh, psychological engineering wụ ọgwụ ndị ọcha na-awụ ha ha si na telivishọn ha na like BBC or like radio station ha kọgụ dị ọgwụ ọ karịrị mgbọrọgwụ na akwụkwọ dị n'ime ọhịa dibịa gara aga kpata were fee mmadụ ọ karịrị ya bikos a ga-akọgụ dị ọgwụ n'uwe nwaanyị na di ya ga na-alụ ọgụ na-egbu onwe ha ikwu na ibe ga na-egbu onwe ha ị gaghị aghọta ebe ihe na-eme gị si ọ ihe unu gara aga bute gị onye onwe na na-aga emenwe unu advertisement na killing machine a killing machine onye ka onwe go and study about bbc ask question make a research about bbc what is the work of bbc you will come out with a something that will baffle you that the BBC a na-ekwu okwu ya government of Britain establish corporation na ihe ọwụ na ha chọrọ imewe ihe sensor mee ihe a na-akpọ ya wụ psychological engineering ọgwụ ka ọgwụ ndị ọcha na-akọ ndị mmadụ imegherire emegheri na kedu ihe kedu ihe dotere anyị na ndị pipo like awọ awọ anọ na awọ awọ awọ anọ na na na na river state a na-akpọ Asari Dokogbo kedu ihe mere ha ji atagheri ọnụ people like Magnus Oraka kedu ihe mere ha ji atagheri ọnụ it is the effect of the psychological engineering efidigwo ha with poison in their mind Niger data worry this and that ha hapụzie route ha <laughs> but Mali say don't forget your history know your destiny in the abundance of water if you forget it iwe akara ogheri enweghị ihe fụtara so ya wụrụ ya nwanne m nwanyị ana m gị ndụmọdụ don continue to go to social media and be preaching about war war will never end in this world as long as Satan nọ n'ime ụwa agha agaghị akwụsị as long as e nwere ndị na-eme atụ agha ihe agha ji abịawo atụ agha atụ agha onye keke na pepe pụta n'ụzọ asị nye ya 50 naira o jighị 50 ọ na-akwụkwa taa na-akwụ lokal gọọmenti risipti ma ihe niile ọ na-enye were na agba onye amị asị anyị ego ọjụ were egbe kpaa solongas ihe ndị dị otu a dị ọgụ ga-abịarịrị ọgụ ga-abịarịrị nwatakịrị nwaanyị na-ere ahịa bụrụ ahịa n'isi pụta onye amị akwatusie ihe niile o bụ si ejikwere nwee clean up ejikwere nwee disanda ọ bụrụ otu ahụ ka esi achị obodo ị ga-emegide asị one day one day every day is for the thief one day is look at what happened to America what is going on in America today. Judge, Judge what? Judge Floyd. What happened? They kill him unnecessary. And what happened? The public said no. But in Nigeria, they are killing people every day. onye ke nwere ịfụtabeghị na main road bịa bịa agba ọgụ ịfụtabeghị na main road bịa agba ọgụ ọ bụrụ na naijiria na ị ga na kpakpakpakpakpa ebiribe agbara ndị mmadụ a na-ekwu ke nwere anwụ agbara ti onye ka nwere ka m gwa gị akọzi n'akụkọ ọgụ otu amụ anọghị ya ọgụ a na-atụ m ụjọ ọgụ ọgụ onye ọbụla na-atụ ụjọ ọgụ ee eh? ọ ga-anwụ like a coward and mara amara na ndị anyị na ha na-eme ihe wụ agha ka ha wụ the only thing ha na-anụwụ mgbe ị ịkụ gwara ha ịkụọ ha anya ajụba ha n'anya ha afeji ọsọ onye ka enwe na afụtazina na public atajagharị ọnụ na ịwa next time m ga-ahụkwa gị ga-ekwu okwu ihe gbasara ịkọtọsụ mmụọ obi ike nọ na ndị be anyị awụọ nga ọnụ efesa ng n'ụbọchị nketa asị m ka m kwara onye ukwu ugwu kwara onye nta ugwu hafụ ihe ị na-eme ụzọ adịghị ebe ahụ nna ya nwodo agagwa ugwu awụsa ha tans bie na Lagos bie na Ibadan gaa mee national conference gaa mee restructural conference gaa mee eh, eh, security security apparatus eh, conference with IG magine onwe nke wọkụrụ awọkụ so nwanna nwanyị ịpụta hmm? gị were anya gị dote n'ala hụ ụkwụ ndị mmadụ na-azọ mara dat na ụkwụ ha na-azọ ụkwụ eji esi ụmụahịa aga aba ka ọ nwere ebe eji azụ aga ọ ga adụgụ ndụmọdụ ya wee wụrụ ya this is BC Radio 1 News I am your host, Evangelist B, bringing you an update about our sister from Izogni Onyeka Onyenwenu that are demoralizing, uh, turning to a demon to demoralize the mind of our people talking about war. IPOB is not talking about war. We are talking about injustice, inequity, injustice. That's what we are talking about. We want freedom and we will not stop until freedom is given. If Onyeko even though you are my sister, and would block the road, we, we, we take you off straight away. We must achieve, we must have freedom. Our people are go tired in abroad. We want to come home to take good sunshine that gives us vitamin D eh, to strengthen us. I, we cannot die in a cold weather. It's not a joy for us. Please, if you have not subscribed to my YouTube channel, it's called BC Radio 1 News. Subscribe. And click the notification button that is look like heart in hash. So that anytime I get an, any, any update, any information, new update, you'll be the first to get it. If you like this video, give me thumb up, right? If you don't like it, give down. I will, from there, I will know how your brain reasons, whether your brain reasons normal or abnormal. Please share this video in every corner of social media. YouTube, share it. Facebook, share it. Instagram, share it. Telegram, share it. Vero, share it. Minds, share it. Any place shareable, please share it. That people will know my reasons and my own opinion as regard to the advice of Onyoke Nwenu and Ohaneze Ndigbo. See you next time from here, Evangelist B. Thank you.